Ovim nwere ahịa a na-akpọ Orie Ndị Ovim nwere ahịa a na-akpọ Orie Ndụ. Ovim has a market called Orie